lekwa aka mụrụ tupu ebe ite lekwa aka mụrụ onye metara ọbụ ọchị site n'izete na ntozu echetala mgbe ndị na-acha chi na-ajụ mmiri na chi ihe dị ha mkpa ọ bụkwa ugbu a ụwa ahụ awaala ndị ụwa ọhụrụ mere ihe ka nwa na-eku nwa bụ inye ihe ya nwa na-eku o buririkọta nwa a na-ebe ọ chọdịghị ịma echetala eh, mgbe a na-eti hola ma onye ohi ya agbalaga ọ bụ ugwu ohu ka onye nweghị ike ama mgbe a na-eri anya peni mgbe ị ga-ejiri otu shilling na banaba mba ọgaranya ọnụ mgbe ụwa ka dị otu chineke siri kee ya mgbe ị ga-eburu ọgọ gị nkwụ ọ nwa ya lụwa ọ bụ ugbo mmadụ na alụcha nwaanyị nọrọ agụ anaghị akpa dị ka anụ ọhịa oge mmadụ na-atụ egwu chineke na-asọpụrụ chineke ya nụ na chineke siri oge ndụ ọ bụghị ụgbọ mmadụ na-asọpụrụ mana echekwa naanị ego onye nzuzu kpatazie ego erutela mgbe okenye e nwere nsọpụrụ mgbe a ga-eweta ike ọkụ ka si dowere okenye ọ ugbu a maka gị bụrụ okenye ma ya ego akpa oge okenye arụrụ ala ogbenye kpọchaa isi ya were ahụ kpọchara ya isi ọ mezie na enwe afọ a sị na omeka ometole ya afọ ma ya bụrụ onye ji ego nwa ya akpọ biya ụwa awaala o kwekwaghị mgbakọta ma ọlị iji ego nke ụwa akarịchala dị dum ahụrụla ndị ohi o nwere ndị ji ego ezu nke ha ụfọdụ ji pen nkeji na ọgụgụ nọ n'ụlọ akwụkwọ n'ebe dị iche iche na-amụkwa otu ihe ahụ ịhụbeghị na ala anyị na-ejupụtara n'ohi na omekome Naijiria na-ebe ka ndị aị savis niile okwu n'ama ị kwere n'okwu a ma ị gaa nsọ eklezatis onye mkpọkọta isi iri na abụọ amaokwu iri na anọ